ndị mba obodo oyibo ekwego moto a ụgbọala ife karịrị 50 million ọkwa mana ndị nwunye descendants of nwafọ odizu jụrụ na ha yere nọ ife ncheta maka na ife na-egbu anyị bụ ụmụafọ igbo bụ ife anyị niile anyị a na-elefusi onweghị nke anyị na-edebe ụmụaka tonitezie onweghị ife ha ya afụ anyị eji malụ ha ọmụmatụ ụmụnanya na azụ anyị

mana ndi baya putakita ha boye no scrubs mm-hmm. ye ji ya ka se mu scrubs do mo ezwo mma a na-ekwu ya a na-ekwu ya ezigbo ọnụ ha jụrụ ha ya ele anụdacha nwata ya kụgharị ya ebe a ọmọ ezigbo mma notice ho kemgbe Nigeria move from left um, eh, yeah, cabo, left, right, uh, uh, left yeah, hand to right hand. Yes. So if that flow by right hand, left hand, this one. If you maintain your right hand, by then, you won't want just use the uh, last booking.

Omano Nyawo, the acting president of Nigeria, and Nnamdi Azikiwe, the president of Nigeria, and Mgbe Emelu, the first military coup. Mm. So if I will, Mgbe Emelu, Emelu, the first military coup, Aguiyi Ironsi had taken over. Nyawo Nwoye sign over as the head of government where hand there the military power. If I will move to see, Oji si Lagos, where Nakawa, ka ndị military si ndị civilian pụọ ehe nyawa bukọlụkwa ife natawa ka bee na Nnewi so ọ mụta ka Onion. If we can get the Lagos plate number. Wait for you. Yeah. Okay, one. This last one, last motor, onion. Cow last motor, onion. Pick no. Um, uh, yes. Cow last motor, onion. If onion, cab, Anambra State. Um, plate number. Uh huh. onion from in the 90s. Uh huh. onion in the 90s. Motorcade ka eji wee bie airport. Born mgbe ọ na-arị ahụ wee buje airport We fly here to Germany wee nwụọ n'obodo oyibo Germany so this is the last car on and out of his house Oh,